muna cikin barabo 125 years 125 125 haka na ya kuka oti kurum 10 ya bu 135 ya bu metusela metusela prisoner by faith all things are i want 135 <laughs> yes, by then ka ọ daa na the oldest man in the africa with uh, money o oh. eh, eh, healthy eche eh, nọ n'obodo igbo ya healthy nne m nwere ike chukwu kpọọ ya oke ebe 120 mụ nwa natapụzie Your wife must hear this. she must hear it. <laughs> now I eh, enjoy every one twenty. Mo wa na se one another fifteen years. I'm honored and I'm honored. You talk about it. Yeah, yeah, boss. I'm the man of the house. I'm Yana. Oh, where you know where we? Ah, with you. God bless you. Ngwano, they they they need worship this morning. Okobaje. Biaka biaka ha no biaka ha no no mmadụ. Ajụ na mmadụ esi. Mm. as sị na achọrọ achọrọ ka ha n'obere worship nọtego enyedere kwa worship oh, ahụ ya. ka ikele chineke onye ebere onye kpọrọ ime ma n'otu ndị olileanya bụ anya na-adịghị ebe ndị ọzọ gara mba iduru nlọta ịkpọrọ m ọrịa mgbe nọ n'ọrịa mgbe mmeri uju n'ihichara m anya ya ka m ji na-akpọ gị jehova jire jehova n'isi ibuchimo ibuchimo ibuchi ibuchi anya m ji ahụ ụzọ agada gbachiri ụzọ nwoke obiọma olileanya nke ndị nsọ ahịhịa nwụrụ ọkụ ma ughere ọkụ ọ gịnị ka m ga-eji tọrọ gozoro gị aga m akpụ isi ala nye gị eze m ịbụ ochie onye dike na You are Yahweh. You are Yahweh. You are Yahweh. You are Yahweh. Jesus, you are Yahweh. Alpha. ka anyị kelenu nduru eluigwe oh, onye ndị mozi na-ada n'okwu ya ka anyị kelenu itechi ndụ m onye ndị mozi na-ada n'okwu ya ọ bụ onye ndị mozi na-ada n'okwu ya onye ndị mozi na-ada n'okwu ya onye ndị mozi na-ada n'okwu ya onye ndị mozi na-ada n'okwu ya ọ bụ onye ndị mozi na-ada n'okwu ya onye ndị mozi na-ada n'okwu ya onye ndị mozi na-ada n'okwu ya onye ndị mozi na-ada n'okwu ya ụmụ Chineke ike agwụlụ na ikpe ekpere ekpere bụ ike o ike agwụlụ na ikpe ekpere ndị ọma na n'olu m ike agwụlụ na ikpe ekpere ekpere bụ ike ike agwụkwalụ na ikpe ekpere ụmụ elu ụwa ike agwụla unu ikpe ekpere ekpere bụ ike ike agwụkwala unu ikpere m ekpere ndị na-anụ olu m ike agwụla unu ikpe ekpere ekpere bụ ike maka ekpere bụ ọgwụ m gwọrọ ụwa ekpere bụ ọgwụ mgbọrọ aga m agwọ ya ọzọ ekpere bụ ọgwụ mgbọrọ ndị na n'olu m ekpere bụ ọgwụ mgbọrọ aga m agwọ ya ọzọ ee oke osisi adaa chinedu nwa dịka agabagoo ọ nọ n'ụwa naanị ya ọbachi ihe ọnwụnwa bịarala ya o ọ nọ n'ụwa naanị ya ọbachi ihe ọnwụnwa bịarala ya o ọ nọ n'ụwa naanị ya ọbachi ihe ọnwụnwa bịarala ya o ọnwụnwa bịa n'ije ụwa gbogbo ọnwụnwa siri ike o ama ama ụbọchị ọmụme ama ama obi ọnwụ ga nwụọ ama m ebe m ga-anahụ obi n'igwe cheta m n'oge ka mkpụrụ obi chinedu nwa dike na mkpụrụ obi ndetu kristi nnekwu ọnọbara aga site n'ebere ka etukwuru hazi ike na dọgwa ka mkpụrụ obi prince chinedu nwa dike na mkpụrụ obi ndetu kristi nnekwu ọnọbara aga site n'ebere ka etukwuru ka hazi ike na dọgwa amen